AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ndewo ana m ekele gị n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata gị na-asị na amaara m na chineke nọnyere anyị niile ama m na udo dị n'ezinụlọ anyị ama m na ụmụaka nọ n'ahụ udo ma ọ bụrụ ore na ọ dị otu o si daba onye nwe m ga-enyere anyị aka isikwa n'ụdị ọnọdụ ahụ wee pụta n'ezie ana m ekele chineke onye mere ka ọ dịrị anyị mfe isoro iketa oke n'ihe omume nke ụbọchị nke taa n'okwu nke ndụmọdụ nke ahụike anyị bụ okwu nke anyị na-eji agbarịta onwe anyị ume mgbe niile isiokwu nke anyị na-eleba anya n'ime ya n'ụbọchị taa bụ nke na-asị ịgbanwe echiche obi anyị na ihe ụfọdụ ịgbanwe echiche obi anyị na ihe ụfọdụ gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị onye na-ege ntị n'ezie ọ dịghị mgbanwe nke dịkarịsịrị mkpa n'ime mụ na gị karịkwa mgbe anyị gbanwere akparamagwa anyị otu anyị si na-ahụ ihe ụfọdụ n'ime ndụ anyị n'ihi na akparamagwa dị mma bụ nke na-alụpụta ihe ọma mgbe gara aga otu nwoke kuru nwa ya nwaanyị dọkwasị na apata ya ka ọ nọ n'èzí na-anara ufere oyi na mgbe anyị asụ ma otu ihe tụrụ nwoke a n'anya mere nwa ya nwaanyị ahụ oku na apata ya bụ nke leliri anya elu kpọọ ya nna m ahụrụ m na ịkawala nka dịka m kwuru ihe atụrụ nwoke a n'anya nwoke a wee jisi ike jụọ nwa ya nwaanyị onye gwakwaranụ gị ihe ndị a ya sị ọbụna ahụrụ m na isi gị achaala awọ ahụkwara m na ahụ ọnụ gị achaala awọ ị ma na nwoke a ihe a kụrụ ya na nsọ ọ maghị ihe ọ ga-eme mgbe ọ nọ na-eche otu ọ ga-esi wee leba anya na ajụjụ a nke dị ike nwa ya jụrụ ya nwatakịrị atụkwasịrị ya ajụjụ ọzọ si ya nna m biko ọ bụrụkwanụ na ịka nka onye ga-abụ nna anyị gị onye na-ege ntị nke a mere ka m mụta otu ihe o mere ka m nwee nghọta ihe kpatara ndị ụfọdụ na-anaghị ekwe ka a mara na isi ha na-acha awọ otu a nke m dị o mere ka m ghọta ihe mere ụfọdụ n'ime anyị ndị chere na anyị eto eto na-eji achọ ụzọ anyị ga-esi ewelite ogo anyị enwekwara m ike ịghọta na ọ bụ ụfọdụ n'ime ihe ndị dị otu a na-eme ka ọtụtụ n'ime anyị mgbe anyị gbalitewere n'afọ anyị ebido yiwe ntụtụ nke eji aka mee ọ bụ ezie na ugbu a ọ ghọọla ngwa dịrị ma ụmụaka ma okenye ọ dịkwaghị onye maazị nke bụ nke ọ bụ ya kpatara m ji chebe echiche cheruo ihe kpatara ndị ụfọdụ na-eji abụrụ o rue mgbe o ruru na ndụ ha ha aga eweretu ma agụwa na ihe ndị ọzọ na ndị ọkachamara ndị nwere ike imezi ihu mmadụ ya ewee dị mma onye aha dị ka nwatakịrị ọ bụ ya kpatara eji na-etufu ọtụtụ ego ịrụpụta ụlọ nke a na-akpụpụta ngwa ndị nke a ga-eji na-etechasị eme ka mmadụ bụrụ onye dị mma ma ọ bụ na-alọghachi na nwatakịrị gị onye na-ege ntị ka ihe a na-eri nwoke a echiche enyi m nwoke biliri ngwa ngwa gakwuru ndị na-akpụ isi ha wee were agụwa ma chọọ ya mma kpochasịa ihe ndị a nke mere ka nwa ya nwaanyị chee na nna ya abụrụla okenye ma gịnị mere tutu ọ na-eru abalị abụọ na atọ ihe ndị a kasịtara ọzọ nke ọ na-efuzi mgbe ahụ bụ nke o ji ike pupụta ọbụna karịa otu ọ dị na mbụ mgbe ahụ ike adịkwaghị enyi m nwoke ịgbakwuru ndị na-akpụ isi ịkpụchasị ihe ndị a ma mụọ onwe m gị onye na-ege ntị abịara m ghọtasị na o nwee ihe ndị anyị nwere ike ime ka ha adịghị ya ma n'ezie ihe ndị ahụ dị ya n'ụzọ dị aṅaa ịgọnarị na-abụ m okenye apụghị ime ka m ghọọ nwatakịrị enwere m ike mechasịa ihu m mee ka ihu m dị ka iru nwatakịrị ma ọ pụghị igbuda afọ ole m dị enwere m ike iwere mmanụ techasịa ahụ m ọ pụghị ime ka m ghara ịbụ onye na-eji oji ọ bụrụ ri na mbido nọgide n'echiche ụbọchị niile nke ndụ m ọ pụghị ime ka m bụrụ ihe dị iche na ihe emere ka m bụrụ dị ka anyị si na-enweghị ike iwezuga ọnwụ otu aka ahụ anyị apụghị ịkpọghachi ọbụna okwu ndị nke anyị kwuworori na mgbe gara aga ana m ekwu okwu gbasara ọtụtụ n'ime anyị ndị na-etufu mgbe na-etufu ọtụtụ ego nke a maara aha ya iji mee ka anyị dị mma ma ọ dịghị onye ọ na-emetụ n'ahụ ka o jisie ike gbanwee akparamagwa ya gbanwee echiche nke obi ya legharịa anya n'ihe ndị nke o chere bụ ihe kwesịrị ekwesị bụ ụzọ nke esi adị ndụ chetakwa gị onye na-ege ntị ihe na-eme ka mmadụ bụkwaranụ onye dị mma ma bụ onye akwanyere ugwu abụghị otu m dị kama ọ bụ ihe nke si m n'ime echiche nke obi m ihe nlụpụta nke obi m bụ ihe ga-eme ka m bụrụ onye akwanyere ugwu n'ihi na ihe ndị nke dị m n'obi bụ ihe ndị nke na-alụpụta ihe nke ndị mmadụ na-ahụ anya ya mere n'ụbọchị nke taa anyị na-eme ka anyị mara sị na ọ kara anyị mma na anyị were echiche anyị gaa n'ụzọ nke anyị ga-eji wee mee ihe ndị nke ga-enyere anyị aka na ndụ karịa ichegbu onwe anyị otu anyị ga-esi wee chaa ụcha otu anyị ga-esi wee bụrụ nwatakịrị otu anyị ga-esi wee ghara ịka nka ebe anyị maara na ihe ndị a adabere na ubu anyị akpọọkwala na anyị ọ dịghị ihe ọzọ nke anyị ga-eme nke bụ ihe nke na-adịgide adịgide kama ihe nke na-adịgide adịgide n'ime ndụ gị n'ime ndụ mbụ ihe ahụ nke chineke menwụrụ nke o nyekwara na mụ na gị echiche iji gbanwee ihe ndị nke anyị nwere ike ịgbanwe ghọta n'ụbọchị nke taa na ọ bụghị ihe niile n'ime ndụ anyị ka anyị pụrụ ịgbanwe nwa chineke ọma na-ege ntị obi ụtọ ka m ji na-ekele anyị n'ụbọchị taa na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ na-echekwutara anyị n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com nwa chineke ọma na-eke ntị mara na anyị ga-ewetara gị abụ dị mma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-anụ abụ nke ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere ma gọzie onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ ka anyị gee ntị n'okwu chineke ọ ga-adịrị anyị mma n'ime ezinụlọ anyị n'aha jizọs amen ihe abụọ ka m rịọworo gị ajụla m ha tutu bụ anwa ihe abụọ ka m rịọworo gị ajụla m ha tutu m anwa ihe ihe abụọ ihe ihe ọmụma ka m bịawara gị ajụla mba ma tutu m anwụọ ihe ajụla mma tutu m anwụọ mere ka ihe efu na okpukpu ha okpukpu ihe n'anya n'ebe mere nnọọ enyela ọnọdụ kwenye maọbụ ọbụka enyela ọnọdụ kwenye maọbụ ọbụka enyela

enyela onye nọ n'ọnọdụ ogbenye enyela ọnọdụ ogbenye maọbụ onye nọ n'ọnọdụ ogbenye maọbụ ka afọ weghara nwekọ onye bụ jehova onye bụ Jehova ka m ghara ịgọ ọla si onye bụ Jehova enyela m ọnọdụ gbenye maọbụ akụ enyela m ọnọdụ gbenye maọbụ akụ enyela ọnọdụ akụ enyela ọnọdụ gbenye ihe niile mwezue ori wee were aha chineke mee ihe ọjọọ enyela ọnọdụ benye ma ọ bụ akụ ma ọ bụ kewe ihe niile mwezue obi wee were aha chineke mee ihe ka ngọzi na amara chineke dịrị ndị Seventh Day Adventist Church Choir nọmba one Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ma ọ bụ gị kọrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma na ị nwere ike ige oziọma nkịta na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo na ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị n'oge a ka chineke nke eluigwe gọzie gị ma nọnyekwara gị ihe akwụkwọ ohere ọzọ anyị nwere ilenye anya n'okwu chineke ke na-agba anyị ume ke na-eduzikwa anyị n'ime ndụ a tupu anyị agawa n'ihu ka anyị kpee ekpere ekele na otuto dịrị gị nna dị nsọ onye hụrụ anyị n'anya n'ihi ụbọchị taa imeela dịka isi wee dugharịa anyị n'udo mgbaghara anyị adịghị ọcha na-agazi agazi anyị niile n'oge nke a onye nwe anyị dịka anyị na-achọ ịnụ okwu gị nye anyị mmụọ gị ịghọta okwu gị ka ihe wee dịrị anyị na mma ka bụ arịrị anyị n'aha jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ abụọma isi iri itoolu na abụọ amaokwu nke iri na anọ akwụkwọ abụọma isi iri itoolu na abụọ amaokwu nke iri na anọ ha ga-anọ na-amị mkpụrụ n'isi awọ osisi nke mmiri dị ha na-arụ rie nne nke na enwezukwara akwụkwọ ndụ ka ha ga-abụ isiokwu anyị n'oge a bụ ịnabata nkwa Chineke ịnabata ma ọ bụ ịnara nkwa Chineke dịka anyị na-elenye anya na ndụ Keleb anyị hụrụ sị na mgbe niile Keleb soro lụọ ọgụ Izrel wee nwee mmeri mgbe ọ bịara ka nka mee agadi ọ gara si Joshua akwa mana na Chineke kwere mụ na gị nkwa mgbe ahụ anyị lọrọ bịa si lekwa o anyị nọrọ Chineke dọnyere Chineke ukwu ugbu a ọ si ebe ọbụla m zọsara okwu ọ bụ ebe ọ ga-enye m nye m ala n'ebe ahụ ebe ndị a na akọ bi gwa m ka m gaa ebe ahụ gaga were ihe nketa m nye m ike ka m gaga lụso ndị ọgụ ma were ihe nketa ndị a niile n'agbanyeghị si na keleb akaala nka n'oge anyị na-ekwu okwu ya keleb adịla ihe dịka afọ iri asatọ na ise afọ iri asatọ na ise 85 years bụ ihe keleb kwesịrị ị agba n'oge a ya ga-sị Joshua ee dịka Chineke si kwe nkwa nye m ike ka m weta ala ebe a m were ala ebe a ọ dị otu ihe anyị chọrọ iwefute ebe a n'oge a Keleb akaala nka mgbe ọ dị iri afọ anọ ndị obodo niile tiri bee akwa si anyị agaghị ịga n'ihi ndị a na-aka n'ime afọ iri anọ na ise gasịrị keleb ka nọkwa sị aga m aga ebe ahụ ya rịọ ọkwa ike ka enye ya ala ebe ahụ ka ọ gaa lụọ ọgụ nke nyere ya ike joshua kwadoro ya ya gaa lụọ ọgụ nwee mmeri mgbe ọ lụchara ọgụ nwee mmeri ọ gwụghị ebe ahụ ya bịa were nwa ya nwaanyị hiwe si onye ọbụla nke ga-alụ nwa m nwaanyị ga-aga lụọ ọgụ n'elu ebe a fọrọ merie ya bịa were ya na ihe ndị ọzọ keleb mere ihe ahụ o mere ya iji kwado ndị ntorobịa ka ha nwee ume ịtụkwasị chineke obi ma hụ ike nke dị na chi Izrel n'ụbọchị anyị taa elee otu anyị na-eji ewere obi anyị nabata nkwa Chineke jisie Chineke aka ike ime ka nkwa ya mezuo olee otu anyị na-esi agba mbọ inyere ndị ntorobịa aka ịhụ na ha nabatara nkwa Chineke ma meekwa ka okwu Chineke wee na-adị ire n'ime ndụ ha n'ihi ihe ndị a niile bụ ihe Keleb mere mgbe keleb ji mechaa ihe dị otu a ọ dị ihe ọzọ dị mkpa o mekwara nke ahụ bụ mgbe nwa ya nwaanyị bịara bịa rịọ ya si ya nna m achọrọ m ka ị nye m ihe dị otu a na nke ọzọ ala na ebe mmiri keleb asịghị ee e, n'ihi gịnị iwu israel bụ na ị gaghị ewere ala ma ihe nkesi nye onye ọzọ dịka nwaanyị ya bụ nwaanyị ya lụọ di ihe ọ bụla e nyere ya ga-aga na nke dị ya kelebụ nwere ụmụ nwoke mana ọ dịghị mgbe ọ sị ihe ndị a niile ga ịdịrị ụmụ m ndị nwoke kelebụ were ihe nkesị nye nwa ya nwaanyị ọ makwaralasị ee na onye ọzọ alụọla ya na ala o nyere ya ga ịbụzi ala ezinụlọ ọzọ Kaleb nwere obi sara mbara o nwere mmụọ na anyị bụ otu ọ bụ ihe ndị anyị chọrọ ịmụta na ndụ Kaleb mana n'ụbọchị anyị taa anyị kwesịrị ịmụta ihe ndị a niile n'ihi ihe anyị na-ekwu n'ọnụ na ihe anyị na-akpa n'agwa ma ọ bụghị otu nsogbu ka dị na ndụ Kaleb anyị ahụ na ya nke mbụ o kwenyere na Chineke ga ịlụgbu ndị agha Izrel nye ha mmeri ọ bụ naanị na o kwenyere otu ahụ ọ zọrọ nzọ ije lụọ ọgụ nweta mmeri ọ bụkwa ebe ahụ ka ọ gwụrụ ihe agba ndị ọzọ ume inweta mmeri ịhụ ịdị mma dị n'ime Chineke ọ gwụchabekwaghị ihe were n'ime ihe ndị ahụ niile o nwetara n'agbanyeghị nke o nyere ụmụ ya ndị nwoke ya nwekwa nke o nyere nwa ya nwaanyị na di ya ọgọ ya nwoke kepụtara na keleb abụghị onye anya ukwu ọ bụghị onye naanị m kwesịrị inwe ya n'ụbọchị anyị taa ọtụtụ ndị okenye ndị nọ n'obodo mgbe ụfọ ha na-aga ịga ịdọ ihe na-abụghị nke ha n'ihi na ha bụ n'obi sị abụrụla m okenye atachara m ndị a niile ndị a niile enweghị ike ịkọ akụkọ otu ihe si mee ọ bụ naanị m nwere ike ịkọ akụkọ a ha were okwu ụgha na aghụghọ gbuo ihe vuo ka e adọtara ụmụaka ọ dị mgbe Keleb mere otu a onye ọbụla na-akpọ onwe ya nwa Chineke ekwesịghị ịbụ onye gị na-eme ihe Chineke sọrọ oyi ihe Chineke ahụghị n'anya Keleb zọrọ nzọụkwụ dị mma zie ụmụaka ya ịzọ nzọụkwụ dị mma n'ihi na ụmụaka ya ndị nwoke nọkwa mgbe ọ na-enye nwa ya nwaanyị ihe nkesi si ha lekwanụ nke a ọ bụ nwunye a nwe ya ha were ya lekọta ụmụ ụmụ m ka anyị hụdata isi kpee ekpere onye nwe anyị nna nke eluigwe imeela n'ihi ihe mmụta nke anyị hụrụ na n'ebe ndụ keleb dị biko nyere anyị aka n'ụbọchị taa ka anyị nwee ụdịrị mmụọ a keleb nwere ma nọchite anya gị dịka o kwesịrị ma tụkwasị gị obi n'ụzọ niile mgbe niile n'aha Jizọs bụ onye nwe anyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu unu Adventist World ka anyị gbalịa na-eguzosi ike na nkwa nke Chineke site na Chineke kwe anyị nkwa ọ na-emezu nkwa o kwere anyị anyị ekelela onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe nwa Chineke tere mmanụ onye nyere anyị ngọzi nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'ihe ọ bụla nke tiri aka n'ime ụwa imeela onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ka anyị were obiọma kelee ndị nyere anyị abụọma ndị Seventh Day Adventist Church kwaya nọmba on Township School Road Aba na onye okenye eze nlewemchi onye nwetara anyị ndụmọdụ nke ezinụlọ arụ ekpere anyị bụ ka Chineke gọzie ndị gere ege ma nọnyerekwa ndị kwupụtara n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo